ọ bụrụ na ele emeji n'otu n'oge ọkwa ndị na-akụziri anyị ihe nwa ndị nkụzi ọnụ anyị wee chegide na-eche na-eche ka ha bịa eziokwu m anyị na ahụ onye na-agbakwa anụ nke Kenapa apa mu? Za za yana kapo. Kenapa cokan na apa? Za ba wurin na zo yana kapo. Zo yana kapo. Me yana da ko zin? Ba da ko o do apa. Kenapa cokan na apa? Ele ihe go hanga na na ogbu na we na-eme na apa ni. Adakwa m ije ọhụ. Ije ọhụ. Ije ọhụ. Mba. Ije ọhụ. Mba. Asị m agara m ije ọma. ibiri Ijeọma ọ ndị a nyere m ego a ya na nke a ha na nke a oke ebe enyi isi ọ ndị a nyere ego nye na okpu nna bụ enyi ndị a ezigbo mmadụ nwere hmm. nnọọ ego ha nga kemike ego ha nga bụ ike gị oge nke ọrụ na ha bịa nga e nwere ike ime ka ego ọta ebe ike nọkwa n'elu ego okpu na onye ntụkwasara ya n'elu e, e, ndị agwa ezigbo mmadụ eziokwu m niile eme ihe mere eh. <laughs> ịma ụgbọala nọ apụtara m n'ụkwụtụ ka m mkpachi <laughs> dị ụgbọala ụgbọala ekwedo mkpachi m sị m aga m buru ego na nke onye ndị na-emechi ụgbọala hmm. ego ha kpọrọ m aha ego ha ka ego ah. ụda anyị nyere m nke ihe ọma ị ga-emere m ụda awụ m <laughs> enwere dị ga-edu m nga ga-ezu ihe ọma ị ga-emere m ụda awụ m gịrị ị ga-akpọ m aga na nke ndị ahụ ha enyetụ ego esi onye <laughs> m enyi o mgbe gị na ha mechara ha alawa mgbe oge ọ mgbe ọnụ mechara ndị ahụ apụwa a gị na-enye m ego ma m gaa nga nye m ego mmiri m na-akụ o ịma ụda ka m bịara ihe gara nga ahụ ịma ndị a arụgagha m mgbe ha chọrọ ịkụziri ọnụ ya chọrọ ịkụziri ọnụ ya dagagasị ndị mmadụ nke nga eji mkpụrụ ọnụ gawa na ụlọ oriri na nkwari akwa nsa ebe nke ọ ga ọnụ ọgụgụ onye na ebe a mgbe ọ dị ha na ebe ndị a eh, ndị amakwa kụzi ihe eh, eh, wee kpọrọ anyị gaa ebe a na-enwe ihe a chiri igosi anyị na ha na-ekwu ya n'ọnụ na ya ma aghọta na mana ha gosi anyị na ya aghọta ya ọfụma odaga m mụtara o asa oh, na ekwe n'ọnụ emudi ya adịgo na-ekwu n'ọnụ n'ọnụ nsori nsori ka na-eji ekwu ya ihe nsori a na-ekwu ya n'ọnụ a na-ekwu ihe nsori n'ọnụ ọnwụ nsori ka eji e nkọ aka ntị ụda nkọ aka ntị ụda ntị asọ nwụ wuruwuru nkọ aka ntị ụda ntị asọ nwụ wuruwuru ịchọrọ mme na-aghọrị ọmịkị na-aghọrị na-aghọrị m ị ga-awụra soro ụmụ nwoke bawa n'ụlọ oriri na nkwari akwansa nọrọ nga ahụ akwansa akwansa akwansa akwansa bịa ka m chọọ ukwu ọrụgwọta ọrụ tupu gị pụwa maka ka ahụ otu ukwu m chago ibe otu ibe saa nke na-aga nkọ nkọ nkọ nkọ m ọgwụ ike ọgwụ o na onye mere ihe ndị ha ma mee ihe o ji mọ ndị ha ma maka ihe ọrụ otu iche mgbe ị pụrụ nga ọhịa eme ihe mere amejin mbe na awụ ka ewu oke ihe m ga-eme ihe m ga-eme gị n'ụlọ na gịnị ọ na-ekwu mana chere m chere gwa m ihe m ga-eme gị ị ga Oyo mano bury him, sassy man a die, sassy man a bury him. That's how life be. Husband does be vex so. Wife was a be nice. Hello, Tosi. Kuya kwa wuka. Hi, dato. Missy, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey, hey,